ndị Galeshia isi nke atọ a ndị Galeshia na-enweghị uche onye riri obi unu ndị e were Jizọs Kraịst gosi ọra mmadụ n'anya unu dịka onye akpọgidere ri n'obe naanị nke a ka m na-achọ ịmata n'ọnụ unu unu sitere n'ọrụ dị iche iche nke iwu nata mmụọ nsọ ma ọ bụ na unu sitere n'ọnụnụ nke okwukwe nata ya unu bụ ndị na-enweghị uche otu a ebe unu malitere na mmụọ nsọ ọ bụ na anụ arụ ka a na-eme ka unu zuo oke ugbu a unu hụrụ ọtụtụ ahụhụ dị otu a n'efu ma a sị na ọ bụ ezie na unu hụrụ ha n'efu ya mere onye ahụ nke nwe inyezu unu mmụọ nsọ nke na-alụpụtakwa ọlụ dị ike n'ime unu o sitere n'ọlụ dị iche iche nke iwu ma ọ bụ na o sitere n'ọnụnụ nke okwukwe na-eme ya dịka Abraham kwere Chineke dịka Abraham kwere Chineke e wee gụọ nke ahụ nye ya n'ezi omume ya mere maranụ na ndị sitere n'okwukwe ndị ahụ bụ ụmụ Abraham ma ihe deworo n'akwụkwọ nsọ ebe o buru ụzọ hụ na Chineke na-esite n'okwukwe gụ ndị mba ọzọ na ndị ezi omume o buru ụzọ zie ebraham ozi ọma sị a ga-agọzi mba niile n'ime gị ya mere ndị sitere n'okwukwe ndị a ka a na-agọzi ha na onye okwukwe ahụ bụ Ebraham n'ihi na kahara bụ ndị sitere n'ọlụ nke iwu ha nọ n'okpuru ọbụbụ ọnụ n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ sị onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye ọbụla nke na-anọgidere n'ihe niile edeworo n'akwụkwọ iwu ime ha ma ọ pụtara ihe na ọ dịghị onye ọbụla a na-agụ na onye ezi omume bụ n'iru Chineke n'ihi na onye ezi ome ga-esite n'okwukwe dị ndụ ma iwu ahụ esiteghị n'okwukwe kama onye na-eme ihe ndị a ga-adị ndụ n'ime ha Kraịst gbapụtara anyị na ọbụbụ ọnụ nke iwu ahụ ebe ọ ghọrọ ọbụbụ ọnụ n'ọnọdụ anyị n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ sị onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye ọbụla ka a na-akwụba n'elu osisi ka ngọzi nke abraham wee rue ndị mba ọzọ n'ime kraịst jizọs ka anyị wee site n'okwukwe ahụ nara nkwa nke bụ mmụọ nsọ ụmụnna m ana m ekwu dịka mmadụ a sị na ọ bụ naanị ọgbụgba ndụ mmadụ mgbe edozisiri ya nke ọma ọ dịghị onye ọbụla na-ewezụga ya ma ọ bụ na-etinye ihe ọzọ n'ime ya ma ọ bụ Abraham ka e kwere nkwa ndị a ya na mkpụrụ ya ọ sịghị na mkpụrụ dịka ọ na-ekwu okwu banyere ọtụtụ kama dịka ọ na-ekwu okwu banyere otu onye ọ sị na mkpụrụ gị nke bụ kraịst ma nke a bụ ihe m na-ekwu ọgbụgba ndụ nke chineke buruworo ụzọ dozie nke ọma iwu ahụ nke pụtara mgbe nnụ arọ na oru arọ na iri gasịrị ewezụgaghị ọgbụgba ndụ ahụ ime nkwa ahụ ka ọ ghara ịdị ire n'ihi na a sị na ihe nketa ahụ sitere n'iwu o siteghịkwa na nkwa ọzọ ma chineke esitewo na nkwa nye ebraham ihe nketa ahụ na amara gịnịkwa bụ iwu ahụ a tụkwasịrị ya n'ihi njehie ruo mgbe mkpụrụ ahụ ga-abịa bụ onye ekpeworo nkwa esitekwara n'aka ndị mmụọ ozi nye iwu ahụ site n'aka onye ogbugbo ma onye ogbugbo abụghị nke otu onye ma chineke bụ otu onye ya mere iwu ahụ na-emegide nkwa Chineke Chineke ekwela n'ihi na asị na e nyerere iwu nke pụrụ ime ka a dị ndụ n'ezie ezi omume ga ori n'iwu otu ọ dị ihe edeworo akwụkwọ nsọ mechibidoro ihe niile n'okpuru mmehie ka e wee were nkwa ahụ nke sitere n'okwukwe ekwere na Jizọs Kraịst nye ndị kwere ekwe ma mgbe okwukwe aka abịaghị a na-eche anyị nche n'okpuru iwu ebe a na-emechibido anyị ruo okwukwe ahụ nke a gaji ikpughe ya mere iwu ahụ arụwo onye ozizi anyị ikuru anyị bịakwute kraịst ka e wee site n'okwukwe gwa anyị na ndị ezi omume ma ebe okwukwe ahụ bịaworo anyị anọghị ọzọ n'okpuru onye ozizi n'ihi na unu niile bụ ụmụ chineke site n'okwukwe n'ime kraịst jizọs n'ihi na ka unu ra bụ ndị emere baptizim ịba n'ime kraịst unu yikwasịrị kraịst onye juu maọbụ onye grik apụghị ịdị oru maọbụ onye nwe onwe ya apụghị ịdị nwoke na nwanyị apụghị ịdị n'ihi na unu onwe unu niile bụ otu onye n'ime kraịst jizọs ma ọ bụrụ na unu onwe unu bụ ihe dị n'arụ nke kraịst ya mere unu bụ mkpụrụ abraham mkpụrụ ndị nketa dịka nkwasị dị